now ah, my people what's up no dey jele na keep as well in short okwu jesu kwu n'elu obe ọgwụ si gboo this evening ka m batara ụwa mgbede were si ka m baa facebook were fụ ebe ebonyi son na-eme one small boy interview about zion ka m gwara iwe ọchịcha this video as fada na arrange don say na that video ba arrange if you are how baka the boy dey the boy bụ ka onye agụrụ na-agụ all people like that ka a na-eje anụ ọjọbọ people like that nke ndị go be percent sure Zion na-akwụ ọ kwefuru all this content ma Los Zeus ma jee park ma skip Zion na-akwụ ha ncha niile ụgwọ ha ncha niile a na-ekwu in favor of Zion Zion is paying them so onye Zion na-adị akwụ oke emecha I will still do that video then ifuru ndị na-report page Zion nwere a department of people na-report page mmadụ ndị na-ekwu against Zion I dey show all these ones ifu ndị a ọdịsi ije ụwa ndị a na-ekwu in of Zion na-agbara Zion saga Zion na-akwụ ha ụgwọ but this very one na this boy kwuru I don't know about it mana all people like this ka eji anụ ọchọpọ my people nwa katara ụka ọnụ the real men of God and on Facebook likewise ndị dibe the real men of God agụrụ na agụ ha ha enweghị followers ifuru ihe niile a na-asụ isi Zion we move ọjọbọ ka a na-arụ let God of Zion happen to me. Oh, oh, oh. Watch this video. Watch this video, but interview up. Interview how that this that boy did. People like that. If you want Destinetico, James, you watch good each time the Destinetico guy Zion. Okay, now a camera, camera I know how to for all those. They will educate Gay They will educate people. can't they move? Yeah, boy. I'm going to watch this video for me and uh, Jesse Brown ọ̀gá kí mẹ́yà the reverence kọ̀ gẹ́ni and after uh, Jesse Brown there, dẹ̀ ó fi padà ọ̀nà ìyíkú yóò ọ̀nà ìyíkú ọ̀tú how why can't the God of Ebukobi change that man since o change um, uh, Jesse Brown kọ́ kọ́ náà address this kan wókè normal. Um, James Brown with the best of my knowledge be man. Uh-huh. So ninety-nine percent of celebrities na aga Zion na aga there for business to come and perform they are being paid by either the members or the management of the church. Pause. We go there again. I said that na ninety-nine percent of ndị na-aga Zion. Hmm. na-aga there the celebrities. Uh, yeah, the celebrities uh, not uh, the I ordinary know, members yeah, yes. are being paid to come and perform. Like mụ na onwe m akpọgo m two times to come and perform in Zion. Ihe na-adabara bụ price. That is why I did not go. Ezinago na owo emego gịnị? Emego m invite two times to come and perform which I'm a living witness, even my friend uh, Mamoka. I think, um, although if you're not... Let's not off go Mamoka, but is it last week or last two years? Oga Zion. Oga Zion. So, but ndị mmadụ sịkwa no grace dị ebuka obi n'ime mgbe ihe uh, Mamoka ji beba the church. No, Mamoka was paid to come and perform, which I am very much aware of that one. I'm a living witness. And Mamoka n'onwe uh, was paid and he's still alive, so I cannot come and uh, lie. against somebody. And go and walk you to the price you, but the price no enter. Uh, apart from the two times for sure. Only uh, one other time I for him for to come and do um <laughs> birthday shout out for Ebukobi. Nka uh, his birthday. Nka uh, I did not do. So but I come to come to Zion two times. He another for price. And uh, that time Mamuka at that place. Mamuka was paid. And apart from that time, Mama Gaga, don't go other times. I've been contacted. Mm, refer number Mama Gaga. They want him to come and perform there. Uh -huh. So, but one went successful, which you said you. I have for me, uh, ah. uh -huh. have for me. Ah. Okay. So, when any celebrity, he or see other perform more to children of God that will not go. So it's a normal thing. But they, eh? they will pay them. I mean, not just no grace in that church in Neburaga. Or busy grace in the church may the person of celebrity oge egbe n'iwe which means onye na-agbapụta ndị mmadụ ewere jee park na amamapa asịsị mefọrọ jee pak tutu obido gaba Zion na ihe echenjigoro ihe ọfụma ọ na jee pak na dada play because of the grace ka a na-akwụ jee pak ụgwọ ah, the grace bụ eh, ah, jee jee pak bee akwa ọkụkọ ọ fụrụ m nke ọ ghara 10,000 akwa ọkụkọ na-eme ya ka ọ mazi onye grace ma ọ na-edugazi mmadụ be native doctor odubia be pastor grace adịrọgwa eme like that too ihe nchọka no hmm. which means no ego a na a na-akwụji ya ụgwọ ah, let me say it with english 99 percent of celebrities that perform in zion ministry are being paid to come and perform by the members or the management and it's a normal thing because not I only know, Zion. I know. Yeah. Ama m na ndị church na-akpọ mmadụ ada performer na church mm -hmm. to entertain people. Water. Yeah. But ihe mụọ na-ekwu bụ na ndị Zion na-agbapụtara asị gị na all the celebrities na there there they are coming there because of the grace they buko bi n'ime. okay ọ bụ na the grace mere they paid mamu ga to come and perform okay the grace na akpọtazi other people for free why not the grace bring them for free me here i'm telling you that i been invited to come and perform in zion ministry two times waiting no, no. Uh, to bring uh, Listen, uh, the price the price no enter uh -huh. so because me, me i value my business very well if the money no reach i no okay which means say a destiny go and uh, james brown got gather there. james brown did he look like somebody that like what they are doing in zion ministry. i wonder because only lawyer from one go james brown is here. you should know that james brown went to zion ministry because of money J Park that is used to be in zion ministry is there because of money even uh, uh, akosai onana na zion ministry Not there because of uh, business i dey as in i'm not saying that church is bad. Or oh. I, I, know, I, know, I, know, I know. It's a normal story oh. Okay, which means oh, when that's na Ibu Blazayom. So Ebuko bi si na ma akwa na Ibu na ma na Ibu bi na akwa mmadụ ihe na. Don't ndụ sure. ọ bụ na Ebuko ma na Mamụka ga-abịa Zion. E, Ebuko bi na Mr. Ibu, e legendary Mr. Ibu I don't. Okay, which means na Ibu ọ ịga ụka ka ọ one akwa ụgwọ e ego ya dey really involved you get uh-huh. so even you as ebonyi son like this mm. make invite to come to my church and perform for free will you come. na nwa nwụrụ. because why ije abia the place is because of your fans known at the church and because with your influence a lot of people will still come, come to the there. church. Uh, oh, okay. you get. aya sị nke ahụ onye nke adịkwara here taa this one wey ebonyi son go there i begin to go that church. Eh? okay hapụ na Mamuka gara there because of the grace If you go Mamuka there again mba the grace of the ya for once okay ọ bụ na eh, Mistibu gara Zion because of the grace the grace digazi Mistibu once the grace of the ya again ka ọ nọrụrụ there the grace I walk. okay after James Brown gachara Zion efuru James ran a Zion again mba after the Desiletiko gachara Zion efuru James Brown na efuru eh, Desiletiko na Zion again mba and that simply means that the business eh, go expire he, he was invited to come and perform and for people to see them òun go any okay before you could see a celebrity na grace but the person na church yan run na worship there steady and onye the grace dịka eh, the grace na akpata ya bụ jpark eh, cheki grace ọpụta jpark oji ogere mba mbọchị o jere No, no, man pas man So, inye ha shek the man na-ewepụgoro aka ewepụ okay imagine onye na-agwọ ọgwụ na-eriji atọ ihe n'egbere chukwu oh, eh, and seminal grace gbajiri n'ebe oge unless maybe na the grace emego expire sha okay na go on the work na-ekwego oge ọnụ e, ịga which i'm living witness so now which means adịbi na m fọ gị na ị gaba that place na ndị mmadụ ga-ejikwa gị mana mma m pas m ebonyi shot ịfụna ya broda ọga two people agara go zion they will know akwụkwọ m na akwụrụ gị ụgwọ o no no no no i am a living witness and before god and man I'm not saying it to please anybody or to downgrade anybody, yeah. and I'm not against uh, Zion yes, or anybody. I know, I know. But I said I've been invited two times by members of Zion to come and perform in Zion two times. But na money. But the prize no. So which is in Aguamana? Any any celebrity got that place? I'll put any celebrity Prize is that Bakwara which I will go. I say oh, no. And any other church you make me invite, I will come and entertain the people of uh, oh, oh, God. God. Oh, even share water, any celebrity got it there, all because of the price that back Haji got there. Got there, no. Or unless anybody starts have a member goes. If you're a member of the church, you should be going there. Yes, every day, every Sunday, Now got there. Eh. But now I got once in a while, but once in one year. But once in one, once and in I could draka. Could he say normal in a layman understanding? I go see what he now. It's a business. The person is coming to boost the church. church too and collect his own money and boost himself. Uh-uh. Okay. When I go to uh, as Ebonyi son, hmm, I invite in a eh, certain place, a lot of people will come there because of you. Eh, ah, eh, Emeje Park and ask me Ebonyi son, why can't I go to Ebukobi church and receive grace? So grace abi ihe aka emere ya, a kwụrụ ụgwọ wee bịa see picture nọrọ na aka akakpọ nọrọ na wute Ebukobi na-egosi nọrọ Jee Park si nọrọ. So Jee Park akwụrụ gị ụgwọ ị na-asị m ọbịa narị free grace ma ọ gị nwee nyere gị ego they give you money na-asị m ya ị pụta na-acha atị m si m ya bọchị beta go to Zion and collect my own grace so grace ahụ dat in. Ebe ahụ nwere grace ojewe nke native doctor akparịa ya to that extent. ọfụ ya nọ ịrịọ e mmadụ ikwu ya n'aka ụta nọ na ụta mmadụ ikwu n'aka na nyọ ga anyị gị na kpọ mmadụ ịchekwa nọ nha ọgụ egwu egwu but ọ na-enye man pass man aka man pass man Okay. No, grace is not there. Now they hear am dey say Now don't hear that. Oh, now when we say if I do something, now when they come under my comment section. Na comment Evanyisan, Evanyisan. Benefit of a blogger is to encourage you to let you know the things you have not known. Oh, yes. So it is left for you to believe. If you did not believe, it's left for mm. you too. It's just a very common something. Okay. They should push not be forcing somebody to believe what the person did not. Uh, okay. Oh, my country asked me from Jia Park and the grace of God needs to Jia Park of ma. Me, I should come to Zion. They will see me. The grace Zion of tomorrow. God might be in Zion, but you might not tell me that because a social celebrity is in Zion, I should come to Zion. Okay. Me myself, in Zion, I go for show and the, did not find not enter. Now hear them now. And you know go even when i was sick they said i should come to zion uh -huh. and i will be healed uh-huh. They said I need to go kwa bụrụ kwa healing na uh-huh. ọgwụ the treatment and everything uh -huh. and to God be the glory of kofu na without going to zion ị na-anya kwukwa na nwoke dị shaa ọ magụ nwa na-asị m zion Now ụmụ ya akpata m na zion na jepagis bịa zion efu na-asụ na ego na na-akwụ ndị ego they will come and show their face ịfụrụ ya na onye nke a bụ na prize ada mkpọrọ that's why you no go there because open na grace of god na work like that why wouldn't they be called before james brown or may advice. o change akwa ya onye james brown oyibo onye na-agụ ka. mba i don hear am thank you and remembrance use yourself. sense this twenty twenty four. this twenty twenty four no gree for anybody this twenty twenty four wey you see kwechiri just kwechiri. Eh?